love one ting ting, love one ting ting. Ije mona love una follow the one ting ting. Ije mona love una follow the one. Njem ụlọ anyị kelee m unu unu ma na the last time anyị mere ihe mgbe m kwuru okwu ikpeazụ asị m na anyị ga-eme ihe onyonyo ọzọ mana ihe anyị ga-akpazi maka ya bụ aha aha ịhụnanya di na nwunye nwere ike na-akpọ onwe ha ọ ga na-enyere aka ka a na-asụ asụsụ Igbo n'ụlọ maka na unu mara ụmụ ihe bebi ee swidi ee best ihe niile a ọ na ihe na-eme na naanị asụsụ asụsụ bekee maka na o nwego ndị m jụtụrụ ma asụsụ afa ha na-akpọ onwe ha o nwere ka o si emetụta ihe gbasara asụsụ a na-asụ n'ụlọ ha si ee eh, ya bụ na ihe na-ekwu bụ aha di na nwunye na-akpọ onwe ha nwere ike hmm? aha nyelu aka n'asụsụ a na-asụlụ ụlọ maka na ọ na-adị m ka ọ bụrụ na di na na-ekpọ onwe ha ihe dị ka di m ọma maọbụ nwunye m ọma maọbụ hmm, nke m maọbụ ịhụnanya m ịghọtago ụmụ aha a na-enyebela aka mgbe ị kpọrọ di gị maọbụ nwunye gị mgbe ị kpọrọ di gị di m ọma ọ ga-emezi asụsụ ga-esote ya abụrụ asụsụ Igbo ma ọ bụrụ na unu abụọ bụ ndị Igbo mana mgbe ị kpọrọ ya best ihe ọzọ ga-esote ya bụ you know what you know yesterday I went to the market maọbụ sweetie ya bụ na anyị anaghị asịsa akpọzi na ndị chọrọ ịkpọ onwe ha aha oyibo ha kpọ ahụ oyibo mana anyị na-asị anyị na-eneme anya na ụzọ dịgasị iche iche enwere ike iji na-akwalite ịsụ asụsụ igbo n'ụlọ anyị na-asị na ọ bụrụ na di na nwunye ga-agba mbọ na-akpọtụrụ onwe ha aha igbo hmm? ụmụ aha igbo a na-atọ ụtọ na oge enyela aka wee sị na anyị ga-eme ihe onyonyo anụma ọ bụrụ na o nwere aha igbo ị mara ga-atọ ụtọ aha ịhụnanya nke ndị bekee na-akpọ pet names igbo pet names na-edepụtanụ ya ka ha na-ahụ ya maka na ihe na-akpata ya bụ na ọ nwere ndị nke m jụrụ ha sị m kedụkwana aha igbo mkpụrụ onebi ihe dị nọ naanị nke m ịghọtago mana mụnwa ma na aha igbo dịka esi nwee nke bekee na enwekwara ike chepụta aha igbo aha ịhụnanya igbo ee eh, nwanne anyị eh, nke obili m mgbe o bido na-ede maka nwunye mgbe ọ bụla o de maka nwunye ihe ga-ahụ bụ karịsịa m ihụgo ọrụ Chineke siri obi m nenegodi ya o nwere mgbe di maọbụ nwunye ga-akpọ onwe ha obi m ọ ghara ịtọ ụtọ obi m na-atọ ụtọ obi m ọma obi ọma m obi m ọ na-atọ ụtọ mana ihe anyị na-ene anya bụ na ihe ga na-eme ka a na-asụ asụsụ igbo di na nwunye na-asụkọrịta asụsụ igbo ma ọ bụrụ na ha abụọ bụ ndị igbo ya bụ na anyị na-asị kedu aha igbo aha ịhụnanya dịgasị iche iche ọ dị ka di na nwunye nwere ike na-akpọ onwe ha ka onwe ike na-enyelụ ha aka ọkasị ndị na-anụ onwe fa kịta ya ndị agba ịghọtago ndị agba ọfụ na-akpọkọrịta onwefe ha ka ịhụnanya na-atọ ụtọ ya bụ na ọ bụrụ na ha na-alụta onwe ha otu a ịhụgoro ọ na nnụọ nke m aha m ga-akpọ jụrụ eju bala abalụ nọ na-akwakọsị na-edobe ee eh, o nwere ebe m na-edebe ya dị ezigbo mma ọ ga-abụ oruo mgbe ahụ m na-achịpụta ya mwepụta ya ntụpụrụ ya ụfụ mana gị nwere ụmụ gị bụ di ị ga na-akpọtụkwara ya aha ịhụnanya dị ụtọ oge nyere aka mgbe ọbụla unu chọrọ ikwu okwu ịhụ na ọ bụrụ na kpọọ aha ịhụnanya igbo n'oge nyere aka okwu ga-esote ya maka na ndị be anyị sịrị na okwu bụ ihe na-ebute okwu ịghọtago ya bụ ọ bụrụ na o nwee aha ịhụnanya ị ga-akpọ ịkpọọ ya ịhụ na ihe ọzọ ga-esote ya ga-abụzi asụsụ aha ahụ ị kpọrọ ọ na-enyela aka ị nwere ike ịsị mba ọ naghị enwe ihe o mee mana ọ na enyere aka mgbe ọbụla di na nwunye kpọrọ onwe ha aha ịhụnanya igbo ọ ga-enyere aka aha asụsụ ga-esote ya abụrụ asụsụ igbo ụmụaka nọ n'ụlọ a na-amụtakwanụ ihe dịgasị iche iche amaghị m o nweziri nwatakịrị ma maọbụ ee eh, ụmụaka na-akpọkọrịtazi nne na nna ha gaa anọkọtakwa wee kpọọ ha nne maọbụ nna ịmanụ dị ya cha cha cha onye niile bụ mọmi dadi mọmi dadi maka na nke ahụ na ihe na-aka ada anyị ụda mana mmụọ nwa ọ ga-amasịkwa na ọ bụrụ na nwa m kpọọ m nne m hei ịhụ na obi edee m ka mmiri ya bụ gịnị ka anyị na-ekwu aha ịhụnanya Igbo ọ dị gị ka o nwere ike ịbụ aha di na nwunye ga na-akpọkọrịta onwe fa ọ bụ na o nke ichetara depụta ya depụta ya ka anyị na-amụta maka na ama m na o nwere ọtụtụ ọtụtụ ọ masịrị m bụ aha ịhụnanya ịgụdụ ntị mgbe di maọbụ nwunye kpọrọ onwe ya ọ masịrị m ọ na-atọ ezigbo ụtọ ya demie demie n'ahụ ọ bụrụ na isi nọ asị ngwa gbaa mbọ ka gị na nwunye gị ma ọ gị na dị gị ọ bụ gị na um, onye nke gị ee eh? kpọkọrịta onwe na aha igbo na ọ bụrụ na unu abụọ bụ aha igbo ọ bụgodị na ụlọ abụghị ndị igbo na otu onye bụ onye igbo ogodo onye nke ọzọ ọ ga-ajụ gị gịnị ka ọ pụtara ịkọwala ya ihu nna ụdọrọ amụ ga-ayasasị ya n'iru hmm? ya ọ masịrị m kekwa nke bụ onions m biko onions m abụrụ ọ bụrụ ahịa ịhụnanya igbo onions m onions m ee nke a na-akpọ honi honi honi ịnụ mana honi bụ mmanụ anwụ hmm? ehe mmanụ anwụ m ga-adị nwee ka o si eme n'ahụ ọ dị m n'obi hmm? ọ dị m n'obi ikechukwu si na n'obi ngwa n'ezienụ o nwere di maọbụ nwaanyị a ga-akpọ ọdịm n'obi ọcha ya letọsa ya n'ihu ya bụ na aha igbo ọ na-adịtụ m ka aha igbo kachadụ wee tọrọ atọrọ wee na-atọ ụtọ wee na-emetụ na mkpụrụ obi na-emetụ n'ahụ ee eh, na-emetụ n'ọbara obiọma m ihe a na-akpọ obi o nwere otutu ka e ga-esi kpọọ ya obi m obiọma m m hmm, chimo ọ dị m n'obi aha ịhụnanya na-atọ ụtọ ọ masịrị m maazị abụchi ọ masịrị m amasịrị ya nwere ka o si atọ m iche ya bụ na mgbe m ga-anụ di ọ ga-eso n'aha maka na anyị ama otu aha ee anyị ga na-akpọkọrịta aha dịgasị iche iche mana ọ ga-eso na otu aha bụ na-adị ire mgbe ọbụla ọ chọrọ ịkpọ m ọ masịrị m ọ masịrị m bụ nnọọ ee ya bụ na ndị niile ahụ hụgoro iwee masị m ọgwụgodu na iwe na-ewe onye ahụ mgbe a kpọrọ ya ọ masịrị m oge enyela aka ịhụ na obi dee onye ahụ dee mie ya ede mie hmm. nwanne m hmm. <laughs> ticha kụmasị na ya na nwunye ya na-akpọ ha nwanne m kai nke atọ bụ iche oge si na a na-akpọ obi nke m ịhụ obi nke m my own heart ọ na-atọ ụtọ ihe nka ya ihe a unu na ndị anụgoro onwe ha ihe akụ unu na-eri oo ka m were akụkụ anya na-ene n'ụlọ mana ihe anyị na-ekwu bụ ihe ịga na-akwalite asụsụ Igbo n'ụlọ ọ bụrụ na ụnụ anaghị akpọba onwe ụnụ di na nwunye ọ ga-adị ezigbo mma na ọ bụrụ na ụnụ site taa sị na ọ ga-adịkwa mma ka ụnụ e, e, na-akwalite aha ịhụnanya igbo n'ụlọ ị ga-ahụ ya mgbe ị ga-ebido sụgbazi igbo ahụ ịma mmadụ maka gịnị ọ bụrụ na ịkpọ aha asị okwu na nke m nwanne m nwaanyị ọlụchi si nọ nke m mine nke m ọ na-atọ ọ bụrụkwa ị na-akpọ ya na-akpọ ya ka gị na onye ahụ na-ese okwu hmm? nke m obi m maka na aha ịhụnanya nwere ike ị ga-esi kpọọ ya otu ọbụla aha ahụ dịkwa ụtọ ọ na-akọ ọkọ na ntị mana o ka ị ga-esi kpọọ ya dịka ọ na-abụ onye ọbụla dị m nnọọ mma ee eh, dịka nwoke maọbụ onye ọbụla mụ na ya na-arụkọ ihe a na-akpọ nna ọmara m akpọ ya nnukwu ya bụ na ịhụ ha na nwoke nọ m n'akụkụ mebụ nwanne m mebụ nke ọbụla ọ naghị afịa m arụ mkpọ onye ahụ nna mana ịkpọ onye ahụ nna o nwere ị ga-esi dobe ọnụ wee kpọọ ya nna ịhụ na ọ ga-adị ya mma mana o nwere ị ga-esi kpọọ ya ahụ dịka ọ dịka ndị bekee na-asị ee eh, nwoke m ọsị bịa nwoke m tata m kingsman eze aha gị niile gwụrụ m ike iburu ụzọ sno onions m kịta na ọtata m ee mana ee eh, nke ị na-ekwukwa ewepụghịkwa m ya ọ ka anyị na-eme ya n'ihe kingsman eze na-ekwu ị ma na ka ị ga-esi kekwa nke bụ ose nsụka m biko nke ahụ eso ose nsụka m na-aza gị ozi nsụka na-afụ ụfụ onye ọbụla ịkpọrọ aha aha gị na ya esi ezigbo okwu <laughs> ezigbo m ezigbo m atọka ezigbo m hmm? ya igbo atọkakwana o mana onwe ka ị ga-esi kpọọ aha bekee aha ịhụnanya bekee ịtụgharịa ya ọ dịka aha igbo unu ma na ndị igbo ụmụ nwoke igbo nwere ka ha si akpọ mọmị m <laughs> ụmụ igbo na-emebigo o were ya ọsị gị mụọ nkekwa nke bụ ogiri si agaghị egbu m ịfụnanya m obinna sị na ịhụnanya m bụ ịfụnanya m nke ọbụla akakwe wee daba gị n'ọnụ hmm? ọkacha mma m ọkacha mma m chinwendu deme ka m na-edetukwa hmm? ọ dị m n'obi ọ n'obi o wee bụla ehe ekwu ịma na ka ị ga-esi aha bekee aha ịhụrụ anya bekee ịtụgharịa ya ọ dịka aha igbo dịka ma ọ mịị mụ honeymoon ịkpọkwanụ ya na bekee itinye ya ime ya ọ bụrụ ndị bekee has not personalize <laughs> ya bụ ipersonalize ya ya tinye ya ya bụ m ya bụ mmụ eh, na ngwụchi a ịgbanwee ya ọbụla asụsụ igbo ọbụla aha ịhụnanya igbo Hmm? ya mara ọ nụnụ na-akpọwa nwụrụ aha aha bekee tụgharịa n'ụlọ ya tụnye ya ife tụnye ya ife ka igbo detu ya ire hmm? ire jiri ya nnọọ detu n'igbo ka o wee na-atọ ụtọ ụdara mmecha m hmm? aha dị ka aha a na-akpọba ma ọ bụrụ na achọrọ nnọọ mm, mm, achọrọ nnọọ ịwọrị mmadụ mmiri oyi na-eju obi m oyi e, nke a bụ nke nna anyị kpọrọ nwunye ya mm, n'ihe onyonyo emere emere etebeghị aka uwe na-ewu ebe niile aha ọ kpọrọ nwunye ya Nwanyị ọma m <laughs> nneọma ugo m ụsọ m <laughs> o nwere ndị na-akpọ ụtọm nwee ndị na-akpọ ọsọ otu ọbụla o si masị gị nke ọbụla aka wee tọọ ọgwụ ụtọ n'ọnụ ị na-akpọ ya unu na-enyela aka asụsụ ga-esote ya abụrụ asụsụ Igbo maka na ịkpọ ha na ugom maọbụ sọ m maọbụ di m ọma ị ga-ahụ ihe ọzọ ị ga na-agwa ya bụ ịmakwa na ụbọchị a ka m hụrụ ehe mana ịkpọ ha na sweetheart ihe ọzọ bụ do you know that I went to the market ihe a na-ekwu bụ akwụ ugo akwụ ugo m <laughs> ihe a na-ekwu bụ ụzọ dịgasị iche iche anyị nwere ike na-akwalite asụsụ Igbo ikem ehenụ ikem so nata na aha m ga-akpọ di m ikem hmm? nyanwa ọ masịrị m sonata n'aha na aha ọ ga-akpọ m ọ masịrị m ọ ga-akpanata m ya wee soro na nke ee ike <laughs> e, e, ga-agwụgo m ụtọ ndụ m eo onye akpọrọ nke anyị mara na imetụlụ ya n'omimi ya ịhụnanya nke a si ya n'akwala wee na-apụta ya imetụ gị ya ebe m onye ọzọ enweghị ike imetụ ya ụtọ ndụ m hmm. mana ya bụkwa na aha aha aha e mmadụ daa m sokwa na aha ngapọ dị m ya dịka m si unu na o nwere ọtụtụ aha bekee nwere ike itinye ya igbo igbo anwee ya ọ bụrụ aha igbo ọ bụrụ aha ịhụnanya igbo ee mana o gosiri otu isi wee kpọọ ya bụ ihe ga-eme ya ka ọ bụrụ aha bekee maọbụ aha igbo ya na ọ bụgodoro na aha bekee amago ụnụ arụ bọbọ nkịtị gbọbọ <laughs> nkịtị m bụ di na nwunye bọyị ọ naanị di na nwunye bọyị ka ị nwere ike ịhụ nwunye ya kpọọ ya bọbọ nkịtị oge ụfọdụ aha a na-akpọ na-egosipụta ụdịrị ọnọdụ di na nwunye ahụ bi ogbuefi efim <laughs> aha otutu nke a bụ aha eji anapụta nwoke ego <laughs> ịma ụdịrị nke ahụ nwaanyị ga-ebi n'otube di ya ogbuefi efim odogwu m ike m di m ọma mara nnọọ na ọkwadobego <laughs> ma ụmụ nwoke o ha ebido ha na ụtọ ndụ m nwunye m ọma ụtọ obi m mara na o nwere ihe ọ na-akwado ana m ekwukwa site n'ihe m na-ahụ ee maka na m nwa alụbe ana m ekwubu site n'ihe m na-ahụ ya bụ ihe anyị na-ekwu bụ dị m ọma hmm, di m ọma nwere ka o si ada m na ntị wee abụ m nwaanyị mana anụ di m ọma ọ na-adị m ka onye ọbụla a kpọrọ aha aha ee eh, ọ na-eko ịma na ụmụ nwoke Igbo na-eko ihe dị iche Oge ga-eko sie ike wee na-elede gị anya dịka nwunye ya ụmụ na ọ na-adịkwara ha mma mgbe ị gwara ụwa na ọdịghị ọma bụ ihe a wee tinyekwe na ọ tụkwasị ya nọ nke ọma ya oge hmm. ga-egosi ọnọdụ unu nọ n'ime ya ya bụ oge ụfọdụ aha di na nwunye na-akpọ onwe ha na esipụta dike m Hmm, oyili m <laughs> ọ na-egosi ọnọdụ ha nọ n'ime ya maka na inu ana papa emeka mama emeka papa ngozi bịa n'ọbụrụ gị ka m na-akpọ mara na ndị nke a hmm, ekpere ka ga na-atinyezi ha o dozie akụ m <laughs> kingsman biko bulu ogiri nsụka gị gaba onweghị onye a ga-akpọ ogiri nsụka ọtọwa ụtọ bụrụ nke ahụ pụwa <laughs> bụrụ nke ahụ gaba n'akụkụ biko ndị nsụka bụ okpenye nsụka ka eji mara ha ejiga ogiri nsụka mara okpenye nsụka ndị eji ogiri mara ndị anambra ọha nwa bụ gwokem na ihe na ogiri hmm? ya bụ ị ga-ama nke ị na-akpọ ose nsụka ogiri nsụka nke ahụ bụrụ ụdụrụ nke ahụ m na-ekwu mana o nwere ndị a na-akpọ ụdara m ụdara m maka na ọ na-atọ ụtọ <laughs> asụsụ Igbo amaka asụsụ igbo amaka na ọ bụrụ na ị mara ka esi eji ya ete ofe ọ bụrụ na ị mara ka esi edobe ọnụ wee na-asụ asụsụ igbo ọ na-atọ ezigbo ụtọ ị na-eme ya ịhụ na ọ dịka onweziri ka onwe asụsụ ọzọ ị na-asụ abụghị nke ndị ọzọ ndị mmadụ ọzọ ndị ọzọ macha maka ka esi edobe ọnụ asụ ya ya bụ na ihe anyị na-ekwu bụ di na nwunye gbanụ mbọ ka unu na-akpọkọrịta onwe unu aha ịhụnanya ya igbo jiri n'Igbo wee rọbute e kepụta aha ịhụnanya unu ga na-akpọkọrịta onwe unu hmm. ya bụ na naanị ndị bekee swit honey honi, ehm, bebi ihe niile a tinyenu di m nwunye m di m ọma ọ dị m n'obi ọ masịrị m nke m onye m hmm. ọ na-atọ ọ na-atọ ọ na-atọ obiọma m m hmm? kekwa nke bụ <tsk> Kingsman ike ga-agwụgo m ya ewepụgo gị n'ihe onyonyo a wee na-ekwu gịnị di na nwunye bụ oyi. di na nwunye oyi dị n'etiti ha nwekwara ike kepụta ha dịgasị iche iche ndị ọzọ anaghị akpọ onwe ha hmm. ịmana ahụgo m di na nwunye na-akpọ onwe ha mgbe eke na mgbe afọ ha kpọọ ya otu a ndị ọzọ nọ n'akụkụ onye ọbụla dakafụ n'amụ o wee bụgo maka na ha bụ ezigbo tọị otu ha si si na ha chọ ka be ha dị hmm. ya bụ na mgbe ị kpọrọ dị gị di m ọma ọ bụgodoro na iwe na-ewe ya maọbụ ọ bụgodoro na iwe na-ewe gị nwa hmm. maka na mgbe iwe na-ewe mmadụ ka ọ na-achọ afa bịa emeka <laughs> mana ọ bụrụ na ọ kpasoro gị iwe maọbụ ị kpasoro iwe mgbe ọ bụla ị kpọrọ ya dị n'ọnwa ma nwunye m kedu ebe nwunye m ọma nọ o nwekwere ka ọ bụrụ na iwe na-asụgbu nwaanyị mana mgbe ọ nụrụ di ya na-akpọ ka ebe nwunye m ọma nọ nwunye m ọ masịrị m ebe ka ọ nọzi ịhụ ya ọ nọrọ ebe ọ nọ wee chịa hmm. iwe wee jiri nnọwa ya wee sachapụ ya n'obi hmm. belu ma ọ bụrụ na ọ bụza na ọ bụ kịtịkpọ chimchim hmm. ọ mgbe ahụ ka ezigbo aha mma mmetụ ya ọ dị m n'obi ya bụ na ihe na-ekwu bụ ka ọ ghara ịbụ naanị ndị nke anyị ma ị nwere ike kepụtakwa nke gị ee ị nwere ike kepụta aha ịhụnanya nke gị kepụta ya maka na o nwere ọtụtụ gị na nwunye gị nwere ike iweta ee nka okwu nka iwetekwe ndị nke ịdị dị n'aha gị dị ụtọ iwepụtakwe na nke nwunye gị ụnụ atụkọ ya ọnụ wee kepụta ihe naanị ụnụ abụọ na-akpọ ya onwe unu ọ ga-abụ ụnụ kpọọ onwe ụnụ ndị ụnụ ụnụ na-agakwasị hei ihe dị na nwunye na-akpọ ha gịnị ka ọ pụtara mgbe onye ahụ nara ihu ya ọ chọba nke ya na nwunye ya ga na-akpọ onwe ha ya bụ na ihe anyị na-ekwu bụ asụsụ igbo dị ụtọ na ọ bụrụ na di na nwunye nne na nna ga-ekwe wee jiri asụsụ igbo na-emepụta ihe ụtọ n'ụlọ hmm? nwa ahụ unu na-akpọ nwa unu ọ bụrụ na aha nwa gị bụ Johnson bụrụkwa Emeka kpọọ ọnụ ya Emeka ya bụ na mgbe ọbụla Johnson Johnson Johnson kpọọ ya emeka hmm? emeka bịa ị gaghị anwụ <laughs> mana ihe anyị na-ekwu taa mkpụrụ obi m udo nke m kingsman kịta ka ị bịa kingsman gị a anyị ka na-enyo ya enyo ị ga-eje ka itinye ya aha igbo <laughs> udo nke m imekwa na mgbedi maọbụ nwunye kpọrọ onwe ha udo nke m ihe ọ pụtara bụ na ị na-emeda onye ahụ obi ya bụ ibughọ nsogbu nyere onye ahụ na ibu udo mgbe ọ gachara fụkarịcha nsogbu ụwa na mgbagharị ụwa niile welata o cheta na o nwere udo nọ n'ụlọ o wee bụrụ asụsụ igbo ihe anyị na-ekwu bụ na igbo amaka igbo dị ụtọ belụsọ na ọ bụrụ na ị maara ka esi eji igbo wee na-asụpụta asụsụ na-eme ọ na-atọ ezigbo ụtọ o nwere ka ị ga-esi sụọ Igbo onye nọrọ gị n'akụkụ o anya wee nee ka o kwuo hei ịhụkwa ka Igbo onye a si atọ Onwe ka o si atọ iche nọọ maka na ịkpọrọ ya hmm? o nwere ka isi asụ ya ọ na-abụ ọtụtụ oge ị gaa n'ebe ụmụ okorobịa na-azụ ahịa dịka na Alaba maọbụ na Ọnịcha ihu ka ụmụ ikorobịa na-asụ Igbo ihu ka ha si ihe ha ji igbo eme igbo ga na-atọ gị ụtọ ya nwoke m n'ịmakwa na ee eh, ihe ri na nke nwaanyị nwaanyị a na-esi nri mama nkechi ụnyaahụ na nwaanyị a na egbu osi ite nwaanyị a bụ dachi nwaanyị a dị egwu ha ejiri igbo na-ekwu okwu gị nwa nọ na-agafe agafe obi atọba gị ụtọ o wee bụrụ gịnị n'ihe anyị na-ekwu bụ di na nwunye ọkacha ndị na-achọ ịlụ onwe ha maọbụ ndị ka nụchara ọhụrụ biko zienunu jiri na aha igbo wee kepụta aha ịhụnanya unu abụọ ga na-akpọ onwe unu ọ ga-enyela aka n'asụsụ unu ga na-asụ n'ụlọ ọ ga aka ụmụ unu a na-etopụta na-ahụkwa unu ji igbo a na-asụkọrịta ha nwana ụha a na-amụta ọ ga aka igbo wee kpọọ ya mkpa na be gị maka na site n'aha unu abụọ na-akpọgodo onwe unu n'oyigbo ka unu ji wee kepụta ya ihe anyị na-ekwu wee bụrụ ka anyị ji mee ihe dịgasị iche iche ụzọ dị iche iche lemie ya anya anyị nwere ike na-asụ asụsụ igbo na-akwalite asụsụ igbo na aba anyị niile ekele m unu ọ bụkwa na ikiriri ihe a ekelesie m gị ike nwekwa nke ichepụtara m nke ikepụtara ma emesịa denye ya n'okpuru ihe onyonyo anụ a ndị mmadụ ga-abịakwa wee kirie ya mụtakwa ọtụtụ ihe ndị m <laughs> ikuku ọma m <laughs> ekelesie m unu ngwanụ ka ọ dị n'echi ị na-arahụ ọ bụrụ na ị na eteta eteta kịta hmm, ọ dị mma nwee ụbọchị ọma ọ bụrụ na anaba anaba hmm, abalị gị dịbụrụ nọọsụ ụtọ ọ uche ndụ ka m na-akpọ onye bụrụ ozulike asụsụ Igbo ekele m unu ka ọ dị n'echi